AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa akwụkwọ malaka isi abụọ malite n'isi nke mbụ ruo na nke abụọ ebe ahụ na-asị otu a ma ugbu a unu ka ihe a e nyere n'iwu dịrị unu ndị nchụàja ọ bụrụ na unu agaghị anụ ọ bụrụkwa na unu anọghị a ga-etinye ya n'obi unu inye aha m sọpụrụ n'otu ka jehova kosu niile nke ndị agha si m ga-ezitekwa ọbụbụ ọnụ ahụ na-arụ unu bụọ ngọzi niile ụnụ ọnụ ee abụghokwa n'ihi na unu adịghị etinye ya n'obi inye chineke otuto maara nke ọma ma na-ekwukwa mgbe ọbụla na ikpe ga-amalite n'ụlọ nzukọ onye nwe anyị na-eti mkpu ugbu a banyere iwu nke o nyere iwu nke anyị ji amara nata iwu nke ndị nchụaja ji n'aka na-eje ozi ya sị na ọ bụrụ na ha ga-etinye iwu ahụ n'obi ọtụtụ ji iwu a na-eje ozi mana ọ dịghị n'obi ha ha na-eme ndị mmadụ soro okwu ọnụ mesoro omume m ọtụtụ ndị nchụaja m na-ejere m ozi site na iwu a ha na-enye ụwa iwu a iwu nke m sị ka ha nye ụwa ma ha adịghị etinye ya n'ọnụ ya mere mpụ na-arụrụ ala jiji n'ụlọ nzukọ taa ọ narị site n'isi ndị nchụaja ee onye nwe anyị na-eti mkpu taa sị ka anyị nye chineke otuto ka anyị nye chineke otuto site n'iji iwu anyị na-anatara tinye ya n'obi anyị ọ bụrụ na anyị nwee ike tinye iwu a n'obi anyị dịka anyị na-eme ka ndị ọzọ mara iwu a ọ ga-adị n'obi anyị dịka anyị na-eme ka ndị ọzọ mara iwu a ọbụbụ na agaghị adịrị ije ozi anyị dịka anyị na-eme ka ndị ọzọ mara iwu a ngọzi ga-abụ nke anyị ije ozi anyị agaghị ebutere anyị nkọcha gịnị ka eluigwe na-ekwu taa ọ na-ekwu na ọtụtụ ndị nchụàja na iji ozi ha ebuterela ha nkọcha n'ihi na ha ji iwu a na-eje ozi ma ha adịghị etinye ya n'obi iji ozi ha ebuterela ha ọtụtụ nkọcha nye ha nye ezinụlọ ha mana onye nwe m na-adọ anyị aka na ntị taa ma anyị nye ya otuto ka anyị nye ya otuto ka anyị gaa n'ihu na ndị kọrentị nke mbụ isi atọ ma okwu nke iri na isii ruo na nke iri na asaa ebe ahụ na-asị otu a ọ bụ na amataghị na unu bụ ụlọ nsọ chineke mmụọ chineke bikwa n'ime unu ọ bụ ịmata gị n'ịbụ ụlọ nsọ chineke gị onye m ji amara kpọrọ gị onye m nyere ohere ọma isoro m ọ bụ na ịmata gị na ịghọwa ụlọ nsọ chineke ọ bụ na ịmata gị na mmụọ nke chineke bikwa n'ime unu ọ bụ na amata gị ndị nne ọ bụ na amata gị ndị nna ọ bụ na amata gị ụmụ okorobịa na-arụ unu bụ ụlọ nsọ chineke ọ bụ na amata gị na mmụọ chineke bi n'ime unu ọ bụrụ na onye ọ bụla na-emebi ụlọ nsọ chineke onye ahụ ka chineke ga-emebikwa n'ihi ụlọ nsọ chineke dị nsọ otu akụnụ dịkwa ọ bụrụ na anyị ma na anyị bụ ụlọ nsọ chineke dị nsọ ihe niile anyị ga na-agba mbọ na-eme dị ka ndị kwere ekwe bụ ihe dị nsọ anyị ga na-ekwu okwu ọnụ anyị ya adịrị nsọ iji okwu anyị ga-adị nsọ ntụgharị uche anyị na ndị ọzọ ga-adị nsọ echiche obi anyị ga-adị nsọ ọ bụrụ na anyị ma na anyị bụ ụlọ nsọ chineke ihe ọ bụla anyị na mmadụ ibe anyị ga na-eme ga na-ewetara ha nsọ chineke otuto n'ihi na anyị ga-amara nke ọma na ọ kpọrọ anyị nye anyị iwu a ebe ọ bụ na iwu a dị n'obi anyị iwu a dịrị n'obi anyị ọ ga-enyere anyị aka ị na-ebi ndụ dị nsọ n'ụbọchị niile ọ ga-enyere anyị aka ị na-ebi ndụ dị nsọ narị na ije ozi anyị ka anyị ga-abụ ndị ga-ejechi ozi ya n'ikpeazụ nke ndụ anyị anyị agbata ihe a na-agbata n'ọsọ anyị ga-eme ka ije ozi anyị wetara ha nsọ chineke otuto ọ bụ ihe iju anya ọ bụ ihe anya mmiri nye eluigwe na ọtụtụ ndị nchụaja dịka anyị gụrụ na akwụkwọ malaka na ha na-eji iwu a na-alụ ọrụ na ha na-eji iwu a na-eji ozi na ha na-enye iwu bụla dị na ndị na-amaghị iwu ha na-eme ka ha mara iwu ma ha onwe ha anaghị etinye iwu ahụ n'obi ya eme ha ha ahụtaghị arụ ha dịka ụlọ nsọ chineke ya ha ha ahụ ha dịka ebe mmụọ nsọ chineke bi ee ana m arịọ arịrịọ taa nye gị onye nchụaja nye gị onye ụkọchukwu nye gị onye okenye nye gị onye dike nye gị onye nne kraịst na asị na arụ anyị bụ ụlọ nsọ ya anyị maara nke ọma mana ebe nsogbu dị bụ na anyị anaghị etinye iwu ya n'obi ọ bụrụ na anyị etinye iwu chineke n'obi ọ gaghị abụrụ anyị ihe isere ike ime ka arụ anyị dịrị nsọ kwa ụbọchị ka anyị kpachapụ anya ịga n'iru na ndị kọrentị nke mbụ isi isii amaokwu nke iri na itoolu ruo na nke ohu ọ sị maọbụ unu amata gị na-arụ unu bụkwa ụlọ nsọ nke mmụọ nsọ onye bi n'ime unu onye unu were site na chineke ọ bụghị kwuo unu onwe unu nwe onwe unu onye nchụàja ọ bụghị nwe onwe gị ụkọchukwu ọ bụghị nwe onwe gị gị onye okenye tere mmanụ na nzukọ ọ bụghị nwe onwe gị gị onye dikin ọ bụghị gị nwe onwe gị ezi onye nna ọ bụghị nwe onwe gị onye nna ọ bụghị nwe onwe gị esite na amara were anyị ṅụgharịa anyị were ọbara dị oke ọnụ ahịa sachaa anyị ka anyị tinye iwu a n'obi dịka anyị bụ ndị natara iwu a jiri ya naanị isi na-eje ozi ka anyị mee ka iwu a nọrọ n'obi anyị ọ bụrụ na iwu a nọrọ n'obi anyị anyị ga-ama nke ọma na anyị bụ ndị eji ọbara dị oke ọnụ ahịa gbapụta mana n'ihi na iwu a nọ n'obi anyị anyị na-eje ije n'ụzọ ụzọ nke aka anyị mana anyị jikwa iwu na-arụ ọrụ anyị na-ekwu okwu otu o si dị anyị mma mana anyị jikwa iwu na-alụ ọrụ anyị na-eme ka ndị na-amaghị chineke mara chineke n'inye aha chineke otutu mana anyị onwe anyị etinyeghị iwu n'obi anyị ihe niile na-eme na ndụ anyị egosighị na anyị maara iwu ihe niile na-eme na ezinụlọ anyị egosighị na anyị maara iwu okwu ndị na-esi anyị n'ọnụ na-apụta egosighị na anyị maara iwu mana site na amara iwu a ka anyị jiwa na-eje ozi n'okwu ọnụ anyị ka anyị nye chineke otutu n'echiche obi anyị ka anyị nye chineke otutu n'ụzọ anyị niile ka anyị nye chineke otutu mgbe niile n'ime ndụ anyị mgbe anyị na-adị ndụ ka anyị nye chineke otuto ma ọ dị mma ma ọ dị njọ otuto niile ga-abụ nke chineke onweghị onye ọbụla ya na ya abụọ ga-eke otuto otuto niile bụ nke naanị ya ya mere inye chineke otuto dị ya ezigbo mkpa o kere mụ na gị ka anyị na-ebi ndụ inye otuto ka anyị gụọ akwụkwọ romans isi iri abụọ romans isi iri abụọ amaokwu nke mbụ ruo na nke abụọ ọ si otu a ya mere ụmụnna m eji m obi ebere niile nke chineke na-arị unu kaba arịrịọ ka unu chee arụ unu n'iru chineke dịka aja dị ndụ dị nsọ nke dị chineke ezi ụtọ nke bụ ikpe ekpere unu dịka uche ya si dị unu ekwekwala ka e mee unu eyie ajọ ụga. nke a na-ewute m n'obi anyị ekwekwala ka emee ka anyị yie ajọ ụga akpụ nsọ emeela ka anyị mara n'oge nke anyị na ugbu a na ọ bụ ajọ oge gịnị ga-eme ka iyi ajọ ụga. olee nsogbu ga-eme gị gị iyi aja ụga olee ọnwụnwa ga-eme gị ka ịdị ka aja ụga ihe ga-eme gị gị bịa soro ụwa na aja ụga akwụkwọ ọsọ na-agba anyị ume akwụkwọ ndị rom isi iri abụọ amaokwu nke abụọ ya ọ sị ma anyị ekwekwala ka anyị yie aja ụga kama ka enwere anyị ka enwere anyị site n'ime ka uche anyị bụrụ ihe ọhụrụ ọ bụrụ na anyị nọ n'uche ọjọọ chineke nye anyị amara nwere ka o nwere anyị ka uche anyị dịrị mma ka anyị wee nwapụta ihe bụ ihe chineke na-achọ bụ ihe nke dịkwa ya ezi ụtọ nke zukwara oke ọ dị ihe chineke na-achọ n'aka mena gị nwanne m nwoke nwanne m nwaanyị ọ na-achọ ka anyị bie ndụ ga-enye ya ụtụtụ ọ dịghị ihe ọzọ na-enye chineke ọṅụ karịa na ndị ya na-ebi ndụ kwa ụbọchị inye ya ụtụtụ ka anyị hapụ ị na-ebi ndụ dị ka ndị iru abụọ ọ naghị enye chineke ụtụtụ ka anyị maa mbọ gbalịa n'ime ije ozi anyị niile n'ime okwu anyị niile n'ime obi anyị niile n'ime ụzọ anyị niile ma ọ dị mma ma ọ dị njọ ka anyị gbalịa iwetara chineke otuto ruru ya n'ihi na o ihe ọzọ chọrọ mgbe anyị na-eme otu a mgbe anyị na-enye ya otuto ruru ya ngọzi ya niile amara ya niile ga-aba ụba anyị n'otu n'otu n'aha jizọs udo na amara ngọzi chineke nọnyere onye nyere anyị ndụmọdụ nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere mmadụ niile ndị kere gị ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nụrụ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dọtcọm awrnigeria at yahoo dọtcọm maọbụ awrnigeria at gmail dọtcọm awrnigeria at gmail dọtcọm n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụghị eweta abụọma ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị Ma ege na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 Ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail com. ma marakwa na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ezi nwanne m nwoke nwanne m nwaanyị anyị abịala ọzọ n'ụbọchị taa dị ka anyị na-eme mgbe dum iwetakwara anyị okwu nke ntụgharị uche nke sitere n'akwụkwọ nsọ ama m na Chineke anọnyeworo anyị ya ka m ji na-enye ya ekele oge niile n'ihi ịhụnanya ya ebe ndị ya nọ isiokwu nke anyị na-atụgharị n'ụbọchị taa bụ nke na-asị lee nwa atụrụ Chineke lee nwa atụrụ Chineke ka anyị nata ike n'aka onye nwe anyị wee na-agakwa n'iru nna anyị na chineke anyị onye dị nsọ nna nke hụrụ anyị n'anya n'ụbọchị taa ụmụ gị abịala ịnụ okwu gị anyị ejikerewo chineke anyị dịka ikpughere onye nzọpụta nye jọn onye ọwụ mmiri ya wee ghọta ya n'ozuzu oke otu aka ahụ ka anyị na-arịọ n'ụbọchị taa ka ikpughere anyị onye nzọpụta bụ jizọs kraịst ka anyị wee ghọta ya wee bie ndụ n'ime ya n'aha jizọs emem lee nwatụrụ chineke anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ jọn isi mbụ amaokwu nke iri abụọ na itoolu jọn isi mbụ amaokwu nke iri abụọ na itoolu ọ sị n'echi ya ọ hụ jizọs ka ọ na-abịakwute ya o wee sị lee nwa atụrụ chineke nke na-ebupụ mmehie nke ụwa nke a bụ otu jọn onye ọwụ mmiri si kọwaa jizọs kraịst bụ ọkpara chineke jọn onye ọwụ mmiri nke anyị maara akụkọ ya nke ọma nwere ntụpọ ozuwa nke mere o ji bụrụ mmadụ ma site n'ịhụnanya nke chineke o wee bụrụ onye agbanwere ndụ ya wee dị ọhụụ ma dịkwa ọcha mgbe jizọs malitere ịlụ ọlụ ndị na-eso ụzọ Jọn bịara kọsara ya sị onye nwe anyị lee ọtụtụ igwe mmadụ na-eso onye ozizi ọhụụ nke a ma Jọn n'ụzọ doro anya ghọtara ihe jikọrọ ya na Jizọs ma were obi ụtọ nabata onye ahụ nke o doziworo ụzọ ya n'ọsịsa ya ọ sị ọ dịghị onye pụrụ ịnata ike ọ bụla karịa ma o sitere n'elu bịa unu onwe pụrụ ịgbara m aka ebe na asị m na ọ bụghị mbụ kraịst ahụ kama ezitere m tutu a na-ezite kraịst n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche jọn onye ọwụ mmiri bụ onye ozi pụrụ iche n'ime akwụkwọ nsọ ezitere ya ka ọ kwado obi ndị mmadụ n'ihi ọbịbịa nke jizọs kraịst n'ezie nke a ka o mere n'ihi na jọn gara ozi ya dị ka o si kwesị ma nwee nghọta sị na ya onwe ya ga na-aba ụba ma mụ onwe m ga-adị ala gị onye mụ na ya na-atụgharị uche gụta nke a n'akwụkwọ Jọn isi atọ bido n'amaokwu nke iri abụọ na asaa rue na iri atọ ebe a ka ị ga-enweta ihe gbasara ntụgharị uche anyị n'ụbọchị taa gbasara onye ozi nke Chineke bụ Jọn onye ọwụ mmiri Jọn lere anya Jizọs site na nke a mere mgbe Jizọs bịara ọ dịghị mgbe ọ bụ ọchịchọ ya ka ndị mmadụ soo ya kama o wuliri echiche ha elu ruekwa mgbe okwukwe ha dabere na nwa atụrụ nke Chineke ya bụ naanị olu nke na-eti mkpu na ọzara otu a ka o si kọwaa onwe ya olu nke na-eti mkpu na ọzara n'ihi na ozi nke ọ bịara izi ụwa doro ya anya o wee were ọṅụ na obi ụtọ weda onwe ya ala ka anya ndị mmadụ wee hụ ihe nke ndụ gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa Jọn onye ọwụ mmiri bụ onye mere ka anyị matasị n'ezie na onye nzọpụta agaje ịbịa ezitere ya ka o dozie ụzọ nke kraịst ọ dịghị mgbe ọ bịara iwuli onwe ya elu ọ bụrụ ọtụtụ n'ime anyị n'ụbọchị taa n'agbanyeghị ozi ahụ nke e ziri anyị anyị ga-achọ otu anyị ga-esi wee bụrụ ndị anyị na onye ahụ nke anyị bịara ikwusa ihe gbasara ya ga na-ama aka anyị achọwo otuto nke anyị jọn onye ọwụ mmiri wepụrụ onwe onye n'ime ndụ ya n'ihi nke a onye ọ bụla ji eziokwu nara ọkpụkpọ oku nke Chineke kpọrọ ya ịgara ya ozi apụghị ịchọ ugwu nye onwe ya nke a ga-eme ka ịhụnanya n'ime Kraịst na-achị anyị karịa ịhụ onwe onye n'anya onye ahụ ga-amara na ọ bụ ọlụ dịrị ya ịlụ ọlụ dị ka Jọn onye ọwụ mmiri lụrụ naanị ihe zitere ya ka o mee bụ iwuli olileanya ndị mmadụ elu ichere onye nzọpụta anyị kpatara ụbọchị ahụ ọ hụrụ jizọs nkọwa ọ kọwara jizọs bụ lee nwatụrụ chineke onye na-ebupụ mmehie nke ụwa nke a bụ ebe anyị si were ihe ọgụgụ anyị n'ụbọchị taa na akwụkwọ onye ozi dị ka jọn isi mbụ amaokwu nke iri abụọ na itoolu onye dị otu a ga-ebuli jizọs elu e wee site na jizọs bulie mmadụ niile elu n'ihi na mmụọ nke onye amụma bụ Jọn ọwụ mmiri ahụghị uru ọbụla nye onwe onye nke a mere ka emejupụta ya site n'ihe nke Chineke o wee nwee ike gbaa ama Kraịst na ebube ya otu ihe dị oke mkpa bụ na onye ọbụla kwere na Jizọs pụrụ iketa oke na ebube Kraịst kama ọ bụ naanị mgbe anyị kpọrọ onwe onye ihe efu ka anyị ga-enwe ike ịnata ihe nke Chineke nwanne m nwoke nwanne m nwaanyị otu a ka Chineke anyị dị ma ọ bụrụ na anyị were okwukwe nara Jizọs Kraịst mgbe ahụ anyị nwere ike imeri onwe onye na echiche niile ọzọ ma rubere Jizọs isi nye onye ọ bụla nke mere otu a Chineke na-enye ya ike nke mmụọ nsọ na-enweghị ọtụtụ n'ihi na n'ime kraịst ka emezuwokwara unu emezu nke a bụ okwu chineke onye bụ isi nke ịbụ onye isi na ịchị isi niile ọ bụla ya mere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ka chineke nọnyere anyị mgbe anyị na-echebara okwu ndị a uche n'aha jizọs unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio mgbasa ozi adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at dotcom maọbụ awrnigeria at com at com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 7224. mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo